Come on, say guys. Fora de no be for me water. Ola no the perimeter. Arizona billing it is not allowed. If they want blow one, then I gas roll ten splits. For all they know, no no be for me water. no the perimeter. Arizona billing, it is not allowed. If they want blow one, then I gas roll ten spliffs. Blow one, then I smoke one, then I smoke three, then I roll four, then I roll four, then I roll two, yeah I roll four, yeah I roll two. Ah, Igbo don't come, POC come. Me I no go run, we go roll a long one. Kane, son, took her to the store, Tottenham hotspot. I can take her to their shores. I wanna come and set examples. I, I will always put the stage in shambles. Bring your cardigan, Modu POC, better melody now we free. Holy no they finish where we live. No be me water. Pull up a look, no the perimeter. Arizona building it is not allowed. If they want blow one, then I gas roll ten splits. Ora the no be me water. Pull up a look, no the perimeter. Arizona billing, it is not allowed. If they want blow one, then I gas roll ten splits. Roll one, then I smoke one, then I smoke three, then I roll four, then I roll four, then I roll two, then I roll four, yeah, roll two. What? Maza sun samu halarta ya kamata su sani Labari ya zaga ta ina a gari A rashin kira ne karen bebe ya bata Yarinya ta ce faduwa ta zo daidai da zama yau wani rana ka bugo min na ga sakon sms ashe location ka turo min ashe ka shigo gari to me ka riko min an ce ma an ganka da hudu modu zan zo da kawaye na biyu da wanda za ta tuko mu if we catch you eh nothing like boju boju kawai ku shirya ba mu vibes they wanna chill with stars waiting by the five in nade mata na dogo hira tonight sing aikata ta like 9 to 5 Waiting dey up, I don't need explanation. Waiting you talk, girl, you got my attention. Body and soul, baby, total attraction. If no be you, make I dive inside ocean. Baby, come through, make a roll too, One for me, the other one for you. What's the next move? Cack a bang groove. Hopefully, I put you in that mood. You be gagging and smoking. Take it out, put it back in. Whole gang on the mob shit. You can ride in the back seat.